isiokwu a na-amụ amụ nke iri anọ na ise a ga-amụ isiokwu a n'izu malitere na Janụwarị 1 ruo 7 jiri ihe ọma mere gị ife Jehova n'ụlọ nsọ ihe atụ ya kpọrọ ihe amaokwu akwụkwọ nsọ e si nweta isiokwu a fenu Chineke onye kere eluigwe n'ụwa. mkpughe isi iri na anọ amaokwu asaa abụ nke iri itoolu na atọ gọzie nzukọ anyị ihe isiokwu a na-ekwu otu n'ime ozi ndị kacha gba ọkpụrụkpụ n'okwu Chineke bụ gbasara ụlọ nsọ ihe atụ Jehova gịnị bụ ụlọ nsọ ahụ isiokwu a ga-akọwa ihe ndị dị n'akwụkwọ ndị Hibru gbasara ụlọ nsọ ahụ ka ịmụ gbasara ya mee ka obi dịkwuo gị ụtọ na Jehova mere gị ihe ọma kwee ka ị na-efe ya paragrafụ nke mbụ ajụjụ olee ihe otu mmụọ ozi na-ekwu oleekwa otu ihe ahụ si gbasa anyị ọ bụrụ na mmụọ ozi a na-agwa gị okwu ị ga-ege ya ntị taa e nwere mmụọ ozi na-agwa mba niile na ebo niile na ndị na-asụ asụ niile na agbụrụ niile okwu gịnị ka ọ na-ekwu ọ na-asị tụọ na egwu Chineke tụọkwanụ ya feenụ Chineke onye kerela igwe n'ụwa mkpughe isi iri na anọ amaokwu isii na nke asaa ọ bụ naanị Jehova bụ ezi Chineke onye onye ọbụla kwesịrị ị na-efe obi dị anyị ezigbo ụtọ na anyị nwere ohere a magburu onwe ya ife Jehova na nnukwu ụlọ nsọ ihe atụ ya paragrafụ nke abụọ ajụjụ gịnị bụ ụlọ nsọ ihe atụ Jehova gịnị bụ ụlọ nsọ ihe atụ a oleekwa ebe anyị ga-ahụ ihe ndị eji kọwaa ya ụlọ nsọ ihe atụ abụghị ụlọ nsọ nkịtị ọ bụ nhazi Jehova mere ka e nwee ike ị na-efe ya otu ọ ga-anabata n'ihi àjà Jizọs chụrụ iji gbapụta anyị Pọl onyeozi kọwakwuru ihe a n'akwụkwọ ozi o degara ndị Kraịst bụ ndị Hibru bi na Judia ihe edere n'ala ala peji sịrị ịchọọ ịhụ ihe ụfọdụ dị n'akwụkwọ ndị Hibru gaa na jw.org lee vidio bụ ihe akwụkwọ ndị Hibru na-ekwu ihe edere n'ala ala peji agwụla ihe edere n'igbe sịrị ihe ọ na-abụghị ụlọ nsọ ihe atụ ahụ abụghị ụlọ nsọ ahụ ezikel hụrụ n'ọhụụ nke ahụ ezikel hụrụ na-eme ka anyị mata otu Jehova kwuru ka esi na-efe ya nakwa otu esi maliteghachi ife Chineke ezigbo ofufe n'oge anyị ya izikel isi iri anọ amaokwu mbụ ruo na nke ise ọ bụghị ụlọ nsọ Jehova nke bụ ndị Kraịst e tere mmanụ nọ n'ọgbakọ ndị Kraịst na-efe Jehova ndị Efesọs isi abụọ amaokwu iri na itoolu ruo na nke iri abụọ na abụọ ọ bụghị otu ndị niile na-efe Jehova taa si dịrị n'udo dịrịkwa n'otu ihe edere n'igbe agwụla paragrafụ nke atọ na nke anọ ajụjụ olee ihe nọ na-echegbu Pọl gbasara ndị Kraịst bụ ndị Hibru bi na Judia Olee otu o si nyere ha aka gịnị mere Pọl ji degara ndị Kraịst bụ ndị Hibru bi na Judia akwụkwọ ozi ya o nwere ike bụ n'ihi ihe abụọ nke mbụ bụ iji gbaa ha ume ọtụ n'ime ha na-ekpe okpe ndị Juu tupu ha aghọọ ndị Kraịst ọ ga-abụ na ndị ndu okpe ha nọbụ na ya na-akwa ha ịmụ n'ihi na ha ghọrọ ndị Kraịst n'ihi gịnị ọ bụ n'ihi na ndị Kraịst enweghị ụlọ nsọ ha na-anọ efe Chineke ebe ịchụ àjà ha na-anọ achụrụ Chineke àjà nakwa ndị nchụàjà na-achụrụ ha àjà o nwere ike bụ na ihe ndị a mere ka ndị Kraịst ahụ na-ada mba meekwa ka okwukwe ha gharazie isi ike o nwedịrị ike bụ na ụfọdụ n'ime ha chere echiche ga-akpawekwa okpukpe ndị Juu nke abụọ Pọl gwara ndị Kraịst ndị ahụ bụ ndị Hibru na ha anaghị agbasi mbọ ike ka ha ghọta ihe ọhụrụ ma ọ bụ ihe ndị gbara ọkpụrụkpụ a kụziri ya bụ nri siri ike dị n'okwu Chineke ndị Hibru isi ise amaokwu iri na otu ruo na nke iri na anọ ọ ga-abụ na ụfọdụ n'ime ha achọbeghị ịkwụsị na-edebe iwu Mozis ma Pọl kọwara na àjà ndị iwu Mozis kwuru ka a chụọ anaghị ewepụcha mmehie kpamkpam ọ bụ ya mere eji kagbuo iwu ahụ n'ihi ya Pọl kụziri eziokwu ụfọdụ gbara ọkpụrụkpụ o chetara ndị Kraịst ibe ya na e nwere olileanya ka mma ihe mere o ji nwee isi bụ àjà Jizọs ji ndụ ya chụọ nke ga-eme ka ha bịaruo Chineke nso ndị hibru isi asaa amaokwu iri na asatọ na nke iri na itoolu paragrafụ nke ise ajụjụ olee ihe anyị kwesịrị ịghọta n'akwụkwọ ndị hibru maka gịnị pọl kọwara ụmụnna ya bụ ndị hibru ihe mere otu ha si efe chineke ugbu a ha bụ ndị kraịst ji karịa otu ha si na-efe chineke n'okpukpe ndị juu otu ndị juu si fee chineke otu ahụ e kwuru na iwu Mozis bụ naanị ihe nọchiri anya ihe ndị gaje bịa ma onye ihe ndị ahụ ga-emezu n'isi ya bụ Kraịst ndị Kọlọs isi abụọ amaokwu iri na asaa n'ihi ya otu ahụ ndị Juu si fee Chineke n'oge gara aga nọchiri anya ụzọ ka mma a ga-esi efe Chineke n'ọdịnihu anyị kwesịrị ịghọta otu Chineke si hazie ka a gbaghara anyị mmehie anyị ka o nwee ike nabata ofufe anyị ka anyị jiri otu ndị Juu si fee Chineke tụnyere otu ndị Kraịst si efe Chineke nke a kọwara n'akwụkwọ ndị Hibru ime otu ahụ ga-enyere anyị aka ịghọtakwa ụlọ nsọ ihe atụ ahụ nakwa otu o si gbasa anyị ụlọ ikwu paragrafụ nke isii ajụjụ olee ihe a na-anọ n'ụlọ ikwu eme otu ndị Juu si fee Chineke ihe Pọl kọwara bụ ụlọikwu ahụ Moses rụrụ n'afọ 1512 tupu oge ndị Kraịst ndị Izrel na ụlọ ikwu ahụ ma ha si otu ebe na-aga ebe ọzọ ha nọ na ya fee Chineke ruo ihe fọrọ obere ka ọ bụrụ narị afọ ise mgbe a rụrụ ụlọ nsọ na Jerusalem ụlọ ikwu nzute a bụ ebe ndị Izrel na-abịa n'ihu Chineke chụọrọ ya àjà feekwa ya ọpụpụ isi iri abụọ na itoolu amaokwu iri anọ na atọ ruo iri anọ na isii ma e nwere ihe ka mma ụlọikwu ahụ nọchiri anya ya nke ga-abara ndị Kraịst uru chaatị isiokwu ya bụ otu ndị Juu si fee Chineke otu ndị Kraịst si efe Chineke na-egosi ihe ndị gbasara ofufe a na-efe Chineke n'ụlọ ikwu nke mbụ nnukwu onye nchụàjà a ga-akọwa ya na paragrafụ nke itoolu nke abụọ ebe ịchụ àjà nke àjà a na-esu ọkụ a ga-akọwa ya na paragrafụ nke iri na otu Nke atọ nnukwu ite eji ọla kọpa mee a ga-akọwa ya na paragraf nke iri na isii nke anọ ogige dị n'ime a ga-akọwa ya na paragraf nke iri na isii nke ise ụlọ ikwu a ga-akọwa ya na paragraf nke asaa nke isii ebe nsọ a ga-akọwa ya na paragraf nke iri na atọ nke asaa akwa mgbochi a ga-akọwa ya na paragrafụ nke iri na atọ nke asatọ ebe kacha nsọ a ga-akọwa ya na paragrafụ nke iri na atọ na nke iri na anọ paragrafụ nke asaa ajụjụ olee mgbe ụlọ nsọ ihe atụ ahụ malitere dị? otu ndị kraịst si efe chineke ụlọ ikwu oge ochie ahụ nọchiri anya ihe ndị dị n'elu igwe ọ nọchiri anya nnukwu ụlọ nsọ ihe atụ jehova Pọl kwuru na ụlọikwu a bụ ihe atụ maka oge a ndị Hibru isi asatọ amaokwu ise isi itoolu amaokwu itoolu n'ihi ya n'oge o degara ndị Hibru akwụkwọ ozi ahụ ụlọ nsọ ihe atụ ahụ adịla adị mgbe ọ malitere ịdị bụ n'afọ 29 n'oge ndị Kraịst ọ bụ n'afọ ahụ ka e mere Jizọs baptizim jiri mmụọ nsọ tee ya mmanụ ya amalitekwa ịbụ nnukwu onye nchụàja kachanụ n'ụlọ nsọ ihe atụ Jehova ndị hibru isi anọ amaokwu iri na anọ ihe edere n'ala ala peji sịrị akwụkwọ ndị hibru bụ naanị akwụkwọ dị n'akwụkwọ nsọ grik nke ndị kraịst kpọrọ jizọs nnukwu onye nchụàjà ihe edere n'ala ala peji agwụla nnukwu onye nchụàjà paragrafụ nke asatọ na nke itoolu ajụjụ dịka e kwuru na ndị hibru isi asaa amaokwu iri abụọ na atọ ruo na nke iri abụọ na asaa olee ezigbote ihe dị iche na nnukwu ndị nchụàjà e nwere n'oge ụmụ Izrel na nnukwu onye nchụàjà kachanụ bụ Jizọs Kraịst otu ndị Juu si fee Chineke nnukwu onye nchụàjà na-anọchite anya ụmụ Izrel n'ihu Jehova ọ bụ Erọn bụ nnukwu onye nchụàjà mbụ n'Izrel ọ bụ mgbe e nyefere Jehova ụlọikwu ahụ ka ọ họpụtara Erọn ma Pọl kọwara na ọtụtụ ndị ghọkwara ndị nchụàjà onye pụọ ibe ya nọchie maka na ọnwa ekwe ka ha nọgide na-arụ ọrụ ha ndị hibru isi asaa amaokwu iri abụọ na atọ ruo iri abụọ na asaa asịrị ọtụtụ ndị ghọkwara ndị nchụàjà onye pụọ ibe ya nọchie maka na ọnwa ekwe ka ha nọgide na-arụ ọrụ ha ma ebe ọ bụ na ọ na-adị ndụ ruo mgbe ebighị ebi enwe onye ga-anọchi ya n'ọrụ nchụàjà ọ na-arụ n'ihi ya ọ ga-azọpụtali ndị si n'aka ya na-abịakwute Chineke ebe ọ bụ na ọ na-adị ndụ mgbe niile ịrịọ e ha arịrịọ n'ihi na ọ bụ ụdị nnukwu onye nchụàja a ka anyị kwesịrị inwe onye jisiri Chineke aka ike onye aka ya dị ọcha onye a na-emerụghị emerụ onye dị iche na ndị mmehie onye emekwara ka ọ dị elu karịa eluigwe ọ dịghị ka nnukwu ndị nchụàja ahụ ndị na-achụ àjà kwa ụbọchị ha buru ụzọ chọọ maka mmehie nke ha ha achụzie maka mmehie ndị ọzọ ọ chọrọ àjà a naanị otu ugboro mgbe o nyefere onwe ya ihe edere n'ala ala peji sịrị otu akwụkwọ kwuru na n'oge e bibiri ụlọ nsọ dị na Jerusalem n'afọ 70 oge ndị Kraịst na ọ ga-abụ na enwela ihe ruru nnukwu ndị nchụàjà iri asatọ na anọ na Izrel ihe edere n'ala ala peji agwụla ebe ọ bụ na nnukwu ndị nchụàjà ndị ahụ ezughị oke ha na-achụ àjà maka mmehie nke ha ihe a bụ ezigbo ihe mere nnukwu onye nchụàjà kachanụ bụ Jizọs Kraịst ji dị iche na nnukwu ndị nchụàjà n'Izrel otu ndị Kraịst si efe Chineke ebe Jizọs Kraịst bụ nnukwu onye nchụàjà anyị kachanụ ọ na-eje ozi n'ezigbo ụlọikwu nke Jehova rụrụ ọ bụghị mmadụ ndị Hibru isi asatọ amaokwu mbụ na nke abụọ Pọl kwuru na ebe ọ bụ na Jizọs na-adị ndụ ruo mgbe ebighị ebi enwe onye ga-anọchi ya n'ọrụ nchụàja ọ na-arụ Pọl kwukwara na Jizọs bụ onye a na-emerụghị emerụ onye dị iche na ndị mmehie nakwa na ọ dịghị ka nnukwu ndị nchụàja ahụ ndị na-achụ àjà kwa ụbọchị maka mmehie nke ha ugbu a ka anyị leba anya n'ihe dị iche n'ebe ịchụ àjà ndị Izrel oge ochie na ebe ịchụ àjà ndị Kraịst nakwa na àjà ndị Izrel chụrụ na n'àjà ndị Kraịst na-achụ ebe ịchụ àjà na àjà ndị a na-anọ na ha achụ paragrafụ nke iri ajụjụ olee ihe àjà a na-anọ n'ebe ịchụ àjà eji ọla kọpa chụọ nọchiri anya ya otu ndị Juu si fee Chineke e nwere ebe ịchụ àjà eji ọla kọpa mee n'ezi ụlọ ikwu ahụ n'ọnụ ụzọ esi abanye ya ọ bụ ebe a na-anọ eji anụmanụ achụrụ Jehova àjà ma àjà ndị ahụ emeghị ka a gbaghara ndị mmadụ mmehie ha kpamkpam ndị hibru siria maokwu mbụ ruo na nke anọ àjà ndị eji ụmụ anụmanụ chụọ n'ụlọ ikwu ahụ na-egosi na e nwere otu àjà a ga-achụ ga-eme ka a gbaghara ụmụ mmadụ mmehie ha kpamkpam paragrafụ nke iri na otu ajụjụ olee ebe ịchụ àjà Jizọs nọ chụọ onwe ya n'àjà? Otu ndị Kraịst si efe Chineke Jizọs mana Jehova zitere ya n'ụwa ka o jiri ndụ ya chụọ àjà maka ụmụ mmadụ. N'ihi ya, n'oge a na-eme Jizọs baptizim, o wepụtara onwe ya ime uche Jehova. Ebe Jizọs nọ jiri onwe ya chụọ àjà abụghị ebe ịchụ àjà nkịtị. Ebe ịchụ àjà ahụ nọchiri anya uche Chineke. Uche Chineke bụ ka ọkpara ya jiri ndụ ya zuru oke chụọ àjà mgbe ọ bụ mmadụ. Jizọs ji ndụ ya chụọ àjà naanị otu ugboro ka o mee ka a gbaghara onye ọbụla nwere okwukwe na ya mmehie ya kpamkpam ndị hibru isi iri amaokwu ise ruo na nke asaa na nke iri siri, n'ihi ya mgbe ọ bịara n'ụwa ọ sịrị ihe ị chọrọ abụghị àjà na onyinye kama ịkwadebere m ahụ enweghị mmasị na àjà a na-esucha ọkụ nakwa na àjà mmehie m wee sị lee abịala m ime uche gị Chineke edere banyere m n'akwụkwọ mpịakọta ọ bụ uche Chineke a mere eji jiri àjà eji ahụ Jizọs Kraịst chụọ naanị otu ugboro mee ka anyị dị nsọ ka anyị lebazie anya n'ihe ihe ndị dị n'ụlọ ikwu ahụ nọchiri anya ha ebe nsọ na ebe kacha nsọ paragrafụ nke iri na abụọ ajụjụ olee onye nwere ike ịbanye n'ọnụ ụlọ nke ọ bụla n'ụlọ ikwu ahụ otu ndị Juu si fee Chineke otu esi rụọ ime ụlọ ikwu ahụ na otu esi rụọ ụlọ nsọ ndị e mechara rụọ na Jerusalem yiri n'ime ha e nwere nkebi abụọ ya bụ ebe nsọ na ebe kacha nsọ ihe kewara ha abụọ bụ akwa mgbochi akpara akpa ndị Hibru isi itoolu amaokwu abụọ ruo na nke ise ọpụpụ isi iri abụọ na isii amaokwu iri atọ na otu ruo na nke iri atọ na atọ n'ime ebe nsọ ahụ e nwere ihe eji ọlaedo rụọ eji adọsa ọkụ ebe ịchụ a ga na-amụ isensị na ya na tebụl a na-edosa achịcha a na-enye Jehova ọ bụ naanị ndị nchụàjà e tere mmanụ na-abanye n'ebe nsọ ịrụ ọrụ ha dị nsọ ọnụọgụ isi atọ amaokwu nke atọ nke asaa na nke iri Ihe dị n'ebe kacha nsọ bụ igbe ọgbụgba ndụ eji ọlaedo mee nke na-egosi na Jehova nọ n'ebe ahụ. Ọ bụ naanị nnukwu onye nchụàjà na-agafe akwa mgbochi ahụ banye n'ime ebe kacha nsọ otu ugboro n'afọ n'ụbọchị mkpuchi mmehie. N'afọ ọ bụla, ọ na-eji ọbara anụmanụ abanye n'ebe kacha nsọ ka o kpuchie mmehie nke ya na nke ndị Izrel niile. Jehova mechara jiri mmụọ nsọ ya mee ka a ghọta ihe ihe ndị a dị n'ụlọ ikwu ahụ nọchiri anya ha ihe edere n'ala ala peji sịrị eche ịghọta ihe ihe onye nchụaja na-eme n'ụbọchị mkpuchi mmehie pụtara gaa na jw.org lee vidio aha ya bụ ụlọ ikwu ihe edere n'ala ala peji agwụla paragrafụ nke iri na atọ ajụjụ gịnị ka ebe nsọ na ebe kacha nsọ dị n'ụlọ ikwu ahụ nọchiri anya ha na otu ndị Kraịst si efe Chineke otu ndị Kraịst si efe Chineke eji mmụọ nsọ tee ụfọdụ n'ime ndị na-eso ụzọ Jizọs mmanụ nke mere ka adịm na mma ha na Jehova pụọ iche ha dị otu narị puku na puku iri anọ na puku anọ ha na Jizọs ga-abụ ndị nchụàjà n'elu igwe ihe ebe nsọ dị n'ụlọ a nọchiri anya ya bụ na Chineke mere ka ndị Kraịst e tere mmanụ bụrụ ụmụ ya mgbe ha ka nọ n'ụwa ebe kacha nsọ n'ụlọ ikwu ahụ nọchiri anya eluigwe ebe Jehova bi akwa mgbochi nke kewere ebe nsọ na ebe kacha nsọ nọchiri anya ahụ mmadụ Jizọs nwere nke gbochiri ya ịbanye n'eluigwe ma bụrụ nnukwu onye nchụàja kachanụ nke ụlọ nsọ ihe atụ ahụ mgbe Jizọs nwụrụ jiri ahụ ya chụọ àjà maka ụmụ mmadụ o mepere ụzọ ka ndị Kraịst niile tere mmanụ nwee ike ịdị ndụ n'eluigwe ha nwa ha pụkwa ahụ mmadụ ha ka ha nwee ike inweta ụgwọ ọrụ ha n'eluigwe mgbe a kpọlitechara Jizọs n'ọnwụ ọ banyere n'ebe kacha nsọ nke ụlọ nsọ ihe atụ ahụ ebe ndị niile tere mmanụ ga-emecha bịa sonyere ya paragrafụ nke iri na anọ ajụjụ dịka e kwuru na ndị Hibru isi itoolu amaokwu iri na abụọ amaokwu iri abụọ na anọ ruo na iri abụọ na isii olee ihe mere otu esi efe Chineke n'ụlọ nsọ ihe atụ ya ji otu ndị Izrel si fee ya mma anyị ahụla na ndokwa Chineke mere ka a na-efe ya ezigbo ofufe n'ihi aja Jizọs Kraịst chọrọ nakwa onye nchụàjà ọ bụ ka otu ndị Izrel si fee Chineke mma nnukwu onye nchụàjà n'oge ụmụ Izrel na-eji ọbara ụmụ anụmanụ abanye n'ebe kacha nsọ eji aka rụọ ma Jizọs banyere n'elu igwe n'ihu Jehova ebe kacha ebe niile nsọ n'ebe ahụ o gosiri Chineke uru àjà ahụ o ji ndụ ya zuru oke chụọ maka anyị bara ka o nwee ike si na àjà onwe ya chụọ wepụ mmehie ndị Hibru isi itoolu amaokwu nke iri na abụọ amaokwu nke iri abụọ na anọ ruo nke iri abụọ na ise nsịrị o jighị ọbara ewu na nke oke ehi banye kama o ji ọbara nke ya banye n'ebe nsọ ahụ ọ banyere naanị otu ugboro ma napụta anyị nnapụta a na-adịru ebighị ebi n'ihi na Kraịst abanyere n'ebe nsọ eji aka rụọ nke bụ ihe atụ nke ezigbo ebe nsọ kama ọ banyere n'eluigwe nke mere o ji pụta ugbu a n'ihu Chineke maka anyị ọ bụghị ka ọ na-achụ onwe ya na n'àjà ugboro ugboro otu nnukwu onye nchụàja si eji ọbara na-abụghị nke ya banye n'ebe nsọ kwa afọ ma ọ bụghị ya ọ ga na-ata ahụ mgbe mgbe malite mgbe a tọrọ ntọala ụwa ma ugbu a ọ pụtara naanị otu ugboro n'ọgwụgwụ oge a ka o si na àjà e ji onwe ya chụọ wepụ mmehie àjà Jizọs chụrụ bụ àjà kachanụ n'ihi na ọ na-eme ka a gbaghara ụmụ mmadụ mmehie ha kpamkpam ruo mgbe ebighị ebi dị ka anyị ga-emecha mụta ma anyị nwere olileanya dị ndụ ebighị ebi n'eluigwe ma ọ bụ n'ụwa anyị niile nwere ike ịna-efe Jehova n'ụlọ nsọ ihe atụ ya ogige ụlọ nsọ paragrafụ nke iri na ise ajụjụ olee ndị jere ozi n'ogige ụlọ ikwu ahụ otu ndị Juu si fee Chineke ụlọ ikwu ahụ nwere otu ebe a gbara ogige ebe ndị nchụaja na-anọ arụ ọrụ ha nnukwu ebe ịchụ eji ọla kọpa rụọ a na-anọ achụ a na-esu ọkụ dịkwa n'ogige ahụ ihe ọzọ dị na ya bụ nnukwu ite eji ọla kọpa rụọ eji agbanye mmiri ndị nchụàjà na-eji asacha onwe ha tupu ha agawa ịrụ ọrụ dị nsọ ma n'ụlọ nsọ ndị emechara rụọ e nwekwara ogige dị n'èzí ndị na-abụghị ndị nchụàjà nwere ike ịbịa fee Jehova paragrafụ nke iri na isii ajụjụ olee ndị na-eje ozi n'ogige ndị dị n'ụlọ nsọ ihe atụ ahụ otu ndị Kraịst si efe Chineke Tupu ndị fọdụrụ na ndị e tere mmanụ agawa eluigwe ka ha soro Jizọs bụrụ ndị nchụàja ha na-eji obi ha niile na-efe Chineke na ogige dị n'ime ụlọ nsọ ihe atụ ahụ e nwere ihe dị mkpa nnukwu ite ahụ eji agbanye mmiri n'ụlọ ikwu nakwa n'ụlọ nsọ ahụ na-echetara ma ha nwa ma ndị niile bụ ndị Kraịst ọ na-echetara ha na ha kwesịrị ịdị ọcha na ofufe ha na-efe Chineke ma na agwa ha ma olee ebe oke igwe mmadụ ndị ji obi ha niile na-akwado ụmụnna Kraịst e tere mmanụ na-anọ efe Chineke Jọn onyeozi hụrụ ka ha guzo n'ihu oche eze ahụ ebe bụ ogige dị n'èzí nke dị n'ụwa ebe ha na-ejere Chineke ozi n'ụlọ nsọ ya ehihie na abalị mkpughe isi asaa amaokwu nke itoolu nke iri na atọ ruo na nke iri na ise obi dị anyị ụtọ na anyị niile nwere ebe anyị nọ na-efe Chineke ezigbo ofufe ihe ọma mere anyị na anyị na-efe Jehova paragrafụ nke iri na asaa ajụjụ olee àjà ndị anyị nwere ike chụrụ Jehova taa ihe ọma mere ndị Kraịst niile na ha na-eji oge ha ike ha na akụ ha achụrụ Jehova àjà iji kwado ihe gbasara Alaeze Chineke dịkwa ka Pọl onyeozi gwara ndị Kraịst bụ ndị Hibru anyị nwere ike na-achụrụ Chineke àjà otuto mgbe niile ya bụ okwu ọnụ anyị nke na-akọsa aha Chineke n'ihu ọha ndị Hibru isi iri na atọ amaokwu iri na ise otu anyị ga-esi egosi na obi dị anyị ụtọ maka ihe ọma Chineke mere anyị kwee ka anyị na-efe ya bụ ime ike anyị niile n'ozi ya paragrafụ nke iri na asatọ ajụjụ dịka e kwuru na ndị Hibru isi iri amaokwu nke iri abụọ na abụọ ruo iri abụọ na ise gịnị ka anyị na-ekwesịghị ileghara anya gịnịkwa ka anyị na-ekwesịghị ichefu ndị hibru isi iri amaokwu iri abụọ na abụọ ruo na nke iri abụọ na ise sịrị ka anyị jiri ezi obi na-abịa Chineke nso ma nwee okwukwe siri ezigbo ike ebe ọ bụ na emeela ka obi anyị dị ọcha ka anyị ghara inwe akọ na uche ọjọọ ejirikwa mmiri dị ọcha sachaa ahụ anyị ka anyị nọgidesie ike na-ekwupụta olileanya anyị n'ihu ọha na-amaghị jijiji n'ihi na onye kwere anyị nkwa kwesịrị ka a tụkwasị ya obi ka anyị na-echebakwara ibe anyị echiche n'ihi na ọ ga-eme ka anyị na-ahụrịta ibe anyị n'anya ma na-arụ ezigbo ọrụ ka anyị ghara ịhapụ nzukọ anyị otu ụfọdụ ndị na-emekarị kama ka anyị na-agbarịta ibe anyị ume ma na-emekwu ihe ndị a ebe anyị na-ahụ ụbọchị ahụ ka ọ na-eru nso mgbe Pọl na-emechi akwụkwọ ozi o degara ndị Hibru o kwuru ihe ụfọdụ gbasara ofufe anyị anyị na-ekwesịghị ileghara anya ihe ndị ahụ bụ ikpe ekpere ikwusa ozi ọma ịgbakọta ọnụ na-amụ ihe na ị na-agbakwa ibe anyị ume ebe anyị na-ahụ ụbọchị Jehova ka ọ na-eru nso na ngwụcha akwụkwọ mkpughe mmụọ ozi Jehova sịrị na-efe naanị Chineke o kwuru ya ugboro abụọ iji gosi na ọ dị ezigbo mkpa ka anyị ghara ichefu eziokwu a gbara anyị mụtara gbasara nnukwu ụlọ nsọ ihe atụ Jehova nakwa ihe ọma Chineke mere anyị ife ya ị nwere ike ịkọwa olee ihe mere Pọl onyeozi ji degara ndị Hibru bụ ndị Kraịst akwụkwọ ozi gịnị mere ofufe a na-efe Chineke n'ụlọ nsọ ihe atụ ya ji ka nke ụmụ Izrel fere ya mma olee ihe anyị na-ekwesịghị ileghara anya oleekwa ihe anyị na-ekwesịghị ichefu bụ nke iri asatọ na asatọ mee ka m mara ụzọ gị isiokwu a agwụla